Maazị Ifeanyi manụ tata bụ ụbọchị tọzdee bụrụ mkpụrụ na iri na anọ n'ime ọnwa disemba afọ puku abụọ na iri na asaa ebe anyị nọ a bụ n'ọdụ ụgbọelu Murtala Mohammed nke dị na Ikeja ya bụ Murtala Mohammed International Airport n'azụ ya ka anyị nọ n'ụbọchị nke tata ebe anyị bịara ka anyị nabata ozu ofu ezigbote oyi anyị ofu ezigbo nwanne anyị nwoke bụ onye nke nwụrụ na mba China onye ka anyị na-ekwu okwu ya onye anyị na-ekwu okwu ya bụ maazị Henry Chibueze Onwughalu onye nke si n'obodo Adazi Nnukwu nke dị na Anịọcha Local Gọọmenti nke steeti Anambra nwanne anyị nwoke a bụ nnọọ onye nke achịkọtara iji ozi ya n'obodo China ka ọnwa Maachị afọ agbara mkpụrụ abalị asatọ ka o si wee gbatakwuru ọnọgoro ya na ya bụ mọchụarị mmadụ dị n'obodo China ọnwa one ma one ụmụnne anyị wee nye aka wee gbagharịa ihe dị na ịhụ na a ga-ebunata ozu ya ka o si wee gbatakwuru anyị nọzi ebe a n'ụbọchị nke taata wee na-eche na mgbe na-eteghị aka na ụgbọelu bụ ya wee si mba ofesi ga-awụchi na mụtara Mohammed International Airport a ka anyị nabata ya ọ dịgo ka o si wee dị mana ofe ihe nwute dịkarịsị na ya bụ na onye anyị na-ekwu okwu ya bụ onye a maara amara na mba China ọnọgo China ihe karịrị afọ iri ọ hụghị ala anya bụ Naijiria anya mana ka o si wee gbatakwuru ọ na-abatazi n'ozu ọnya bụ ihe kachasị wee na-ewute ndị mmadụ mana gịnịkwanụ ka anyị ga-eme anyị agaghị eji ọgụbe ndị mmụọ ihe anyị na-ayọ onye nwaanyị bụ nya biko nya gaa n'iru kasie ezinụlọ ya obi ma kasie karịsịa nne ya bụ onye nke na-ahụghị nwa ya anya ihe karịrị afọ iri wee chọzie ịhụ ya ọ bụrụ n'ozu ka ọ na-ahụ ya onye anyị na-ekwu okwu bụ onye a mara amara na mba China site n'iji ọtụtụ aha echi dị iche iche onye ga abụ ọbata na mmemme ndị mmadụ a na-enwere aṅụrị aha a na-etu ihe karịrị akarị ihe ka igwe eme igwe tọkandu igwe onye sị ka ọfụ ọfụ n'anya igwe na nhai igwe ah, nyadịba onwe ihe mmadụ pụrụ ime etu ọ bụla o si wee dị anyị na-ayọ onye nwe anya gaa n'iru megịnị nara mkpụrụ obi ya na ndokwa onye na-ewetara na ozi ya ka bụ m onwe m maazị Ifeanyị Nwosu ndewonu eze ga-amalite njem na mgbe na-eteghị aka wee naba ala Igbo papa ekpere anyị na-ekpe na mgbe abalị abụ na ha ga-eje ije a n'udo n'aha Jizọs nwanne anyị nwoke Chibueze igwe ya jee ije ya nke ọma ka na nchịkọta ihe niile ka aha nsọ gị bụrụ ihe a gọziri agọzi baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ Chibueze nwanne anyị nwoke jee ije gị nke ọma ya bụ na-adazi nnukwu be na ya ka aga ga mee ife ka esi eme ife anyị na-asị ndị niile ọnwụ ya metụrụ ndị oyi ya ndị ezinụlọ onye ọ ọbụla be ebe ebe ya megịnị ya hichaa